Alada, why already am I man? Okay. say if you go be bastard, shall you be bastard? Yeah. club, oh, not sleeping. Shemini girl, I'm faded. Nyaminu, nyaminu, eh. One shot that I took and I'm sweating. Sham shut up, I'm too simple. I'm too clean, I'm too nice, but it's too short. big past woman why say you never do me ba no go play me like drogba me wan change me be bia Oh, I really like the way you make I feel like that. See, I really wanna hug ya. But you if I make them go back. Good split bend past the You sweet ass woman Shy your feet make a person go mad The Cali never make person go mad My baby took a pill wish it, wish it, wish it For the club while you hold her there Sure they trust me with a whole lot Can't post for my coda Memories don't die by we order Mentally psycho Money overload Ego and shy Cause I'm the youngest in charge As I come where I enter the place, then they para for me. I defeat them, they try, but yo, what they for me? My self-esteem, honestly, it's on like a thousand degrees. I just want them mint it, sure you don't really want it with me. Everybody bad, baby, and don't know why they catch feelings. Money they accordingly, can't drop my facility, yo. Everybody bad, baby. catch feelings. Don't know why I dey catch feelings. Yeah. Don't know why I dey catch feelings, babe. Mentally spent money overload. Keep going shy, cause I'm the youngest.